AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke mere mma ndewo kee ka ụbọchị dị ya dịrị gị mma ya dịrị mma ya dịrị ọha na ege anyị ntị mma n'ụbọchị taa anyị abịala ọ bụkwa na ụlọ ọrụ mgbasa ozi anyị Adventist World Radio ka unu na-enweta ozi ndị a dị iche iche ụbọchị taa bụ ụbọchị okwu maka ahụike ọhaneze dịka maara nke ọma na ahụike ọha dị anyị mkpa na nchekwa ahụike ọha ọhaneze bụ ihe nke kachasị mkpa n'ime ndụ mmadụ ya mere ka anyị ji na-ewepụtara unu atụmatụ na ụzọ anyị ga-eji nwee ike mee ka ahụike anyị bụrụ ihe ga-adị n'ezi nchekwa n'ụbọchị taa anyị ga-eleba anya na ụzọ ihe ize ndụ dum dị iche iche anyị na-enweta site na mmiri dịka anyị kwuru n'ụbọchị ndị gara aga mmiri na-enwe ezi nchekwa bụ ihe jọrọ njọ ma bụrụkwara ihe na-ezu oke anyị ji mee ihe ọbụla nke anyị na-eme na ogige anyị ha dum dị iche iche dịka anyị maara na mmiri ndị a na-ajọ njọ apụtaghị na mmiri ndị a jọrọ njọ site n'ebe ha si bịa ọ dịka Chineke ji kee ha ma ọ bụ obibiri na ọnọdụ anyị na-eji ebi obi n'ime obodo mere mmiri ndị a ji dịghị mma ọṅụṅụ nke pụta na onye na-aṅụ mmiri ndị a nọ n'ihe ize ndụ inweta ọrịa ọjọọ ndị dị iche iche na-emegide obodo anyị Dị ka anyị kpọchiri n'ụzọ ndị ha dị iche iche anyị na-eji emetọsi mmiri ndị a site n'ụlọ ọrụ ndị emepụta ngwaahịa site na ọkpụkpa agwa anyị dịka ịga na mmiri na-asa ahụ dịka ị na-afụ akwa n'ime ọdọ mmiri anyị dum dị iche iche dịka igbu okpo ihe ọjọọ niile si n'ụlọ ọrụ ngwaahịa anyị na-asọ asọba n'ime mmiri dịka ọtụtụ ndị na-eme ha gbuo anụ maọbụ mmadụ ha atụkpo ya n'ime mmiri anụ ebe ahụ reshia ọnọdụ ndị a bụ ihe na-ebute ọrịa n'ihi na mgbe ihe ndị a rere ihe ndị a ga-anọ n'ime mmiri ebe ahụ dọkọrọ n'ime mmiri ebe ahụ ngwa ngwa anyị mere ebe ahụ bịa ekuru mmiri anyị ga-ekuru mmiri ahụ laa nwee ike ṅụọ ya n'ụzọ dị otu a na-enwe ezi nlekere anya nke pụtara nọ na ụmụ nje na ihe ọjọọ ndị a juru n'ime mmiri ahụ ga-ebili megide ahụike anyị nke mere nụ ọtụtụ mgbe anyị na-abụ ndị na-anọ n'ahụ esighị ike na-abụ ndị na-aṅụgharị ọgwụ ọ bụkwanụ ụzọ Chineke si chọọ ya ma ụbọchị taa anyị ga-enwe ike kpọchiara unu ụzọ ọrịa ole na ole nke anyị nwere ike ịnweta n'ọnọdụ ndị dị otu a ọrịa ndị a dịka nke a ọrịa ndị afọ ọsịsa ọrịa ndị akụm anya ọrịa ndị dị ka ọrịa mgbere afọ ọrịa ndị dị ka ụmụ mkpụrụ mkpụ ha dum dị iche iche ọrịa ndị dị ka nke a na akpọlolu bekee polio ma ọrịa ndị dị ka ọrị ọrịa ndị a dum dị iche iche bụ ọrịa anyị na-enweta site n'ọnọdụ ọjọọ ndị jọgburu onwe ha na njọ n'ime obodo ọrịa ndị a bụ ọrịa ndị a dum bụ ọrịa ndị anyị na-enweta site n'ọnọdụ mmiri anyị na-aṅụ adịghị ike n'ụzọ o kwesịrị igbo onye ọma na-ege anyị ntị anyị ahụlanụ ọnọdụ ndị anyị na-enwetakasị site na mmiri nke anyị na-aṅụ na-adịghị mma ma igbo ga-ajụ sị ka ihe anyị ga-eme ma gbanarị ọnọdụ ọjọọ ndị a dị otu a na kpọmkpọm oge ole na ole ọnụ anyị ga-enwe ike leba anya ụzọ anyị ga-eji mee nchekwa mmiri anyị ka ọ bụrụ ihe ga-adị ike ma nyere n'iwuli ahụike ọha na eze elu nke mbụ n'ebe a bụ na anyị ga-abụ ndị ga-azacha mmiri anyị ma ụzọ a na-esi azacha mmiri dị ụdị abụọ anyị nwere ụzọ a na-esi azacha mmiri nke mekọtara mmiri nke buru ibu nke pụtara nọ na ụzọ dị otu a bụ ụzọ a ga-eji zachaa mmiri ọhaneze ndị bi na gburugburu obodo anyị maọbụ ogige anyị dum ga na-eji aga ekuru mmiri ọnọdụ dị otu a bụ nke anyị na-enweta n'ụlọ ụlọ gọọmenti etiti nke dị n'ime ime obodo ụzọ ọzọ bụ ụzọ nke a na-eji azacha mmiri nke dịkarịrị nta nke pụtara nọ na ọ bụ ụzọ ezinụlọ dum dị iche iche ga na-eji maọbụ atụmatụ ezinụlọ dum dị iche iche ga na-eji na-azacha mmiri ha iji mee ka mmiri nke ha na-aṅụ bụrụ ihe kwụchim ma nwee ezi ntabere n'ebe ahụike ha dị n'isiokwu anyị a nke bụ ịzacha mmiri anyị ga-ahụ na anyị ga-enwe ike zachaa mmiri anyị nke ọma ma ọ bụrụ na ebe anyị na-echekwa mmiri a bụ ihe na-adịghị n'ọnọdụ ịkwụ ụrọ ọtọ anyị ga-enwe ike ngwa ngwa wụnye mmiri ahụ n'ebe anyị na-eche mmiri ahụ mmiri ahụ ga-abụ ihe jọkwara njọ ịṅụ aṅụ n'ihi na ebe nchekwa mmiri anyị abụghị ihe dị na ụzọ o kwesịrị ile anya nke ọma ị ga-ahụ ọtụtụ mgbe ọ bụrụ ndị na-awụnye mmiri ha na rọba ma ọ bụ ihe nke a na-eji eche mmiri ị ga-ahụ ọtụtụ mgbe ihe dị ka otu ọnwa ma maọbụ ọnwa abụọ ịwụpụ mmiri ahụ n'ime rọba ahụ nwee ike manye aka n'ime rọba ahụ ị ga-ahụ na rọba ahụ akụkụ rọba dum ebe ahụ na-eche mmiri ga-abụ ihe ga na-achị mgbụ kepụtara nụ bụ na na nje ọrịa ndị na-akpata ọrịa enwe n'ike ndị nọ na mmiri a enwe n'ike na-eto na ahụ rọba ahụ nke ọzọ bụ na ewunye mmiri anyị hapụ ya ọtụtụ mgbe anyị ga-ahụ na mmiri a ga-enwe ike laa ụsọ nke pụta nọ na mmiri a nke anyị hụrụ mkpọrọ ezi mmiri bụ nke na-adịghị ụcha dịka o kwesịrị n'ihi na ọ bụ na mmiri a dị ụcha dịka o kwesịrị ọ gaghị enwe ụsọ ma ọ bụ ụmụ pịrịmpị ihe ndị ga-anọkasị na mmiri a ọha na eze na-ege anyị ntị mmiri ọbụla bụ mmiri dị ezi mma a na-aṅụ aṅụ ma na-eji eme ihe ọbụla bụ mmiri nke ga-adịnụ na-enweghị ihe ọbụla nke ga-anọ n'ime ọ ga-enwe ụtọ ọbụla ọ ga-enwe isisi ọbụla ọ ga-enwe ụmụ mpịrịmpị ihe ndị dịkachara n'ime ọ bụrụ na anyị ahụ mmiri ọbụla nke anyị na-aṅụ ụcha ya adịghị mma ya enwe ụmụ mpịrịmpị ihe nke dị n'ime nke pụta na mmiri adịghị n'ezi nchekwa nke ahụike ihe ọzọ anyị ga-eme iji mee ka mmiri anyị bụ ihe kwụrụ ọtọ n'ụzọ ziri ezi ma iji nyere ndụ anyị aka bụ na anyị ga-abụ ndị ga na-azacha mmiri anyị ọ bụ mmiri nke doro edo nke dọpụtara n'igwe mmiri ma ọ bụ nke tụtara n'olulu mmiri anyị ga-abụ ndị ga na-ejisi ike shie mmiri anyị n'ọkụ nke ụzọ o kwesịrị ma nwee ike hapụ ya ya jụọ oyi nwee ụsọ anyị enwee ike zapụ elu mmiri ahụ wụfuo ụsọ ya ma were mmiri elu mmiri ahụ ka anyị zapụ wee akpụ ọcha chara ọcha nke ukwuu wee wunye ya ka mmiri ahụ ka o nwee ike zachaa ihe ọjọọ na ihe ize ndụ ndị dị n'ime mmiri ahụ nke ọzọ bụ na anyị ga-abụ ndị ga-enwe ezi nlekere anya ị na-asacha ebe dum anyị na-eji adọnye mmiri ka ọ bụrụ ihe ga-adị ụcha n'anya n'ụzọ o kwesịrị nke ọzọ bụ na anyị ga-enwe ike zụrụ ụmụ ihe ndị a na-atanye na mmiri dịka wọta guide maọbụ miltin nke ga na-egbu ụmụ nje ọrịa ndị a dum dị iche iche n'ime mmiri nke na-emegide ọnọdụ ahụike anyị ọha na eze onye na-ege anyị ntị n'ụbọchị taa ahụike ahụike ezinụlọ gị nwere ndabere dị ukwuu na ogige gị nụ na ị bụrụ onye na-edote ogige gị ụcha ị bụrụ onye na-edote onwe gị ụcha ị bụrụ onye a na-enwe ezi nlekere anya na ihe ị na-eri na ihe ị na-aṅụ ị ga-abụ onye ga na-aga ụlọ ebe a na-ahụ maka ahụike ọha na eze kwamgbe kwamgbe makwa nke ọma na ọgwụ dum ndị anyị na-aṅụ adịchaghị mma n'ahụ anyị n'ụzọ o kwesịrị n'ihi na ọgwụ ndị a bụ ihe a na-emepụta site n'ụmụ ntụ bekee ndị a na-emegidekwa ahụike ọha na eze ọ bụrụ na ị bụ onye na-enwe nchekwa sị ee ka m bie obi dịka o si masị m ọ bụrụ na ahụ adịghị m m ga-aga n'ụlọ ebe a na-echekwa ahụike ọha na eze na aha ọgwụ nwụọ wee ọnọdụ dị otu a dịkwa mma ma anyị ga-ama nke ọma na anyị na-enwe ike anyị na-eji ụzọ dị otu a na-egbuda ndụ anyị nke Chineke nye anyị ibi ogologo ndụ n'ụwa anyị nọ n'ime ya mere onye na-ege anyị ntị n'oge awa nwee ike nwee mgbalị ime ka ogige gị bụrụ ihe ga-adị ụcha ime ka ihe ị na-eri bụrụ ihe ga-adị ụcha ime ka mmiri na-aṅụ bụrụ ihe ga-adị ụcha site n'oji ụzọ ndị anyị kpọpụtachi iji zachaa mmiri ma mee ka mmiri anyị bụrụ ihe ga-akwụ ọtọ kwem na iji nyere ndụ aka na-eji eme mmiri nke ị ga-aṅụ nke ezinụlọ gị ga-aṅụ otu unu ga-esi n'ọnọdụ dị otu a nwee ahụ dị ike ma ahụ ike kwụrụ ọtọ chịm ọ ga-abụrụ gị sị na ị gaghị eme otu a ma na-eme otu masịrị gị mara nke ọma na ị ga na-enwetakasị ụmụ ọrịa ndị a nke anyị na-enweta na site n'ọnọdụ ọjọọ ndị dị otu a ya mere onye na-ege anyị ntị n'oge awa anyị na-arịọ gị ka ị nwee ike tinye uche n'ọlụ na ọnọdụ ihe gbasara ahụike gị site n'idota ogige gị ụcha site n'idota mmiri nke ị na-aṅụ ụcha site n'idota ihe oriri nke ị na-eri ụcha ma site n'ụzọ dị otu a bụrụ onye ga na-enwe ike ime ihe dum ka ị na-eme ka ụbọchị onye ọma na-ege anyị ntị ndụ na ahụike anyị dị anyị n'aka o nweghị ihe ọzọ anyị ga-emebi ezi ndụ ma nwee ahụike n'ụwa ma ọ bụrụ anyị enweghị ezi nlekere anya n'ogige anyị ya mere anyị na-asị gị tutu anyị abịa n'ụzọ gị n'ụbọchị na-abịa abịa nọọ nke ọma nwee obiọma. ma nwee ezi nchekwa nke ahụike gị ọ ga-enye gị aka nke ukwuu ndewo nwanne anyị nwoke mmụọ ọnụ chineke gọzie gị chineke nye gị amara chineke nye gị ịhụnanya na ihe niile na-eme n'ime ụwa nke a imeela ka ijizie anyị ozizi ọma nke ahụike ka udo chineke chia n'ime ndụ gị otu aka ka anyị ji na-asị igbu ọma na-ege ntị deredu ka anyị wee wetara gị abụ ọma ndewo

ọ bụ chike na-egbo mkpa ukwu

ndị seventh day adventist central district choir aba unu emeela na abụ ọma nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nye unu ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ị nwere ike n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 otu aka ka anyị ji na-asị gị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye Igbo na-ege ntị ana m ekele gị n'ụbọchị taa ana m asị ka Chineke nọnyere gị ka Chineke na-agba gị ume ka Chineke na-edu gị n'ụzọ gị niile ohere ọzọ apụtarala anyị n'ụbọchị taa ohere nke anyị ga-eji leba anya ma nyochasịa akwụkwọ nsọ ana m arịọ onye nwe anyị ka ọ na-edu anyị ka anyị na-agakwa n'ihu ka ọ na-eme ka ihe ndị a na-edo anyị anya isiokwu anyị n'ụbọchị taa bụ onye ahụ nke furu efu site na ọmụmụ ya onye ahụ nke furu efu site na ọmụmụ ya anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị Hibru isi iri amaokwu nke iri na itoolu Chineke anyị onye pụrụ ime ihe niile biko anyị ekelela gị na ohere ọma nke anyị nyere anyị n'ụbọchị taa biko nọnyere anyị mee ka anyị ghọta isiokwu nke ụbọchị taa dị ka onye a nke furu efu site na ọmụmụ ya otu a ka anyị onwe anyị si fue ma n'ihi amara gị napụta anyị Jehova n'aha Jizọs emem anyị sị na anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị hibru isi iri amaokwu nke iri na itoolu ọ sị ya mere ụmụnna m ebe anyị nwere nkwuwa okwu ịba n'ebe nsọ ahụ site n'ọbara Jizọs ya mere ụmụnna m ebe anyị nwere nkwuwa okwu ịba n'ebe nsọ ahụ site n'ọbara Jizọs ọbara jizọs emeela ihe n'ime ndụ mụ na gị ma ọ bụghị ọbara jizọs anyị ga-abụ ndị furu efu n'afọ iri atọ na ise gara aga n'obodo Mexico, ọ dị otu nwatakịrị dị afọ iri na atọ mgbe ahụ naanị afọ iri na atọ ihe kpatara anyị ji na-akọ akụkọ nwa okorobịa n'ụbọchị taa bụ na ọ dị mgbe nwa okorobịa rịara ọrịa mgbe ahụ ọ dị afọ iri na atọ ezigbo nrịrịa bịara ya akpọrọ ya gaa n'ụlọ ọgwụ ndị dịcha mma n'obodo Mexico ma ọ dịghị ihe ahụrụ bụ ihe na-enye nwatakịrị a nsogbu ndị mụrụ ya wee sị ebe ọ dị otu a ka anyị kpọrọ ya laghachi obodo Amerịka eruo ebe ahụ kpọrọ ya gaa na ụlọ ọgwụ nke emewere maka ụmụaka ebe a na-enye ụmụaka nlekere anya dị iche ebe ahụ ka a nọ nyochasịa ahụ nwatakịrị a bịa chọpụta na ọ dị nrịrịa nke ji nwa nke pụrụ ịlalụ ndụ ya ma ọ bụrụ na emeghị ihe nke ekwesịrị ime ọ bụ gịnịkwanụ bụ ihe ekwesịrị ime naanị ihe ga-eme ka nwa bụrụ onye nwere olileanya nke ịdị ndụ bụ ịchọta onye ọbara ya na ya ga-amakọ ka enwe ike weta ọbara a ga-eji wee lebara ya anya ma nne ya ma nna ya na ụmụnne ya asaa ndị ọzọ onye ọbụla bịara ka e were ọbara ya lee mata ma ọ ga-amakọ na nke nwatakịrị a ma otu ihe ịtụnanya mere mgbe ha dum bịara elecha ahụ ule a chọpụtara na ọ bụghị naanị na ọ dịghị onye ọbara ya na nwatakịrị a makọrọ n'ezinụlọ ahụ a chọpụtara na nwatakịrị a abụghị nwa ezinụlọ ahụ ngwa ngwa ndị chọpụtara nke a mere ka nne ya mara nne ya bịa were echiche laa azụ ya bụrụ na mgbe a mụrụ nwatakịrị a ka e ya tinye na ntakịrị ebe a na-edina ụmụaka dọsa ya n'akụkụ ebe nne ya nọ na-achọ ka ndị ọ dị n'aka ha mee akwụkwọ nke a ga-eji wee kuru ya lawa mgbe nwaanyị a na-elepụ anya otu onye n'ime ndị na-elekọta ndị ahụike ndị a na-akpọ nọọsụ ekutakwa nwatakịrị ọzọ bịa tinye na nkata ahụ ejikwa otu ụdị akwa fụọ ha ụmụaka abụọ a bụcha nwoke mgbe eji mechazie ọ dịkwaghị onye ma nke bụ nke ya ka a nọ na-atụgharị ya emekata onye asị ọ dịka ọ bụ nke a bụ nwa m onye asị ọ dịka nke a bụ nke m ha kpọrọ ụmụaka ndị a wee lawa ma site na nramahụ a nke dapụtara nwatakịrị a mere ka nwaanyị ahụ nke kụrụ ya ji gakwuru ndị edemede abịa bie ya n'akwụkwọ si lekwa na ihe dị otu a mere n'afọ iri na atọ gara aga ọ bụzi ebe ahụ ka ndị ahụ kpọrọ nwatakịrị nke ọzọ ji mata kpọkwara nwatakịrị ahụ bịa ndị nke a kpọrọ nwa ha enwetazie onye ọbara ya na nwatakịrị nke ọzọ amakọrọ bụ otu esi mee ya bụrụ onye dị ndụ n'ụbọchị taa ọ bụ gịnị ka anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ n'ihi ọnọdụ nke mụ na gị n'ụwa nke a ọ dịghị ihe anyị bụ ụra mbụ n'ihi na anyị bụ ndị a mụrụ n'ime mmehie ndị fuworo ndị ọ dịghị ihe ọ bụla nke eji agụ anyị dịka ndị nke Chineke ndị ekwesịrị ịsa asọ ndị ekwesịrị ikewapụ n'ebe Chineke nọ ma anyị ga-abụ ndị a maara n'ụbọchị taa n'ihi na ọbara jizọs kraịst nke ọ wụsịrị n'elu obe asachapụwo anyị n'ime akwụkwọ nsọ ọbara na-anọchite anya ndụ ọ bụrụ na eche mata nke a gaa n'akwụkwọ levitikọs isi iri na asatọ bido n'amaokwu nke iri gụọ ruo na nke iri na anọ site n'ọbara ahụ nke jizọs kraịst wụsịrị n'elu obe ka chineke ji nwee ọgbụgba ndụ ọhụụ biko chọta nke a n'akwụkwọ matiu isi iri abụọ na isii amaokwu nke iri abụọ na asaa na iri abụọ na asatọ ebe a ka Chineke nọ gbaa ọgbụgba ndụ ọhụụ ime ka anyị wee ghara ịbụkwa ndị ọbịa kama anyị bụrụ ndị a nabatara na ezinụlọ nke ụmụ nke Chineke chọta nke a n'akwụkwọ Efesọs isi abụọ amaokwu nke iri na atọ site n'ọbara a nke eji gbapụta anyị anyị abụworo ndị agbaghara <clears throat> anyị abụworo ndị e mere ka anyị dị ọcha anyị wee bụrụ ndị pụrụ iguzo n'iru nsọ nke Chineke n'ezie ọnwụ nke Jizọs Kraịst nwụrụ n'elu obe bụ onyinye nke kachasị onyinye nke eluigwe onye were n'ihi mụ na gị ya mere n'ụbọchị taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche anyị kwesịrị ịṅụrị ọṅụ n'ihi na anabatawa anyị dị ka ụmụ nke Chineke anyị ga nwere olileanya anyị na Chineke imekọ ihe m na-asị ekele dịrị gị Chineke onye kachasị ihe niile elu onye obiọma ya na-adịghị agwụ onye ahapụghị mmadụ ka ọ laa n'iyi ma n'ihi obi ebere gị gị zite ọkpara gị ka o wee sachapụ mmehie anyị niile onye nwanyị biko nyere anyị aka ụbọchị niile nke anyị na-adị ndụ ka anyị nọọ gị nso n'aha Jizọs onye okenye eze nlewemchi imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ozi ọma nke na-ewuli mmụọ anyị anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi eze nlewemchi ezi enyi m na-ege ntị ọ bụrụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ka anyị leba anya ma na ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 7224 637224 ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo